ọlụ ndị ozi isi nke asatọ ma ogbugbu ya dị Sọl ezi mma oke nsogbu wee pụta n'ụbọchị ahụ megide nzukọ Kraịst dị na Jerusalem ha niile wee gbasasịa n'ala Judia na Samaria dum ma ọ bụghị ndị ozi ndị ikom ụfọdụ ndị na-atụ egwu Chineke wee lie Steven kwakwara ya oke akwa ma Sọl na-esogbu nzukọ Kraịst nke ukwuu na-aba n'ụlọ niile n'otu n'otu ọ na-adọkpụkwa ndị ikom na ndị inyom wee rara ha nye ka atụba ha n'ụlọ mkpọrọ ya mere ndị gbasara jiarịrị na-ezisa ozi ọma bụ okwu Chineke Filip wee rịda n'obodo Samaria kwusara ha Kraịst anyị igwe mmadụ niile wee were otu obi na-aṅa ntị ihe niile Filip na-ekwu mgbe ha nụrụ hụkwa ihe ịrịba ama ọ na-eme n'ihi na site na arụ ọtụtụ ndị nwere ndị mmụọ na-adịghị ọcha ka mmụọ ahụ pụtara na-ewere oke olu ti mkpu emekwara ka arụ ọtụtụ mmadụ dị ike bụ ndị akụkụ arụ ha nwụrụ anwụ na ndị dara ngwụrọ oke ọṅụ wee dị n'obodo ahụ ma otu nwoke dị Simon bụ aha ya onye n'oge gara aga na-eme mgbasi n'obodo ahụ na-emekwa ka ibubo nwa mba Samaria na-arụ na-asị na ya onwe ya bụ onye ukwu onye ha niile site n'onye nta ruo onye ukwu na-aṅa ntị sị onye a bụ ike ahụ nke Chineke nke a na-akpọ ike ukwu ha wee na-aṅa ya ntị n'ihi na o werere mgbaasị ya niile mee ka ibubo nwa ha na-arụ n'oge dị anya ma mgbe ha kwere Filip ka ọ na-ezisa ozi ọma banyere alaeze Chineke n'aha Jizọs Kraịst e wee mee ha baptizim ma ndị ikom ma ndị inyom Simon onwe ya wee kwerekwa mgbe e mesịrị ya baptizim o wee nọgidesi ike n'ebe filip nọ mgbe ọ na-ahụ na a na-eme ihe ịrịba ama na oke ọlụ dị ike dị iche iche ibobo wee nwụọ ya na-arụ ma mgbe ndị ozi ndị nọ na Jerusalem nụrụ na Samaria anarawori okwu Chineke nke ọma ha zigara ha Pita na Jọn ndị mgbe ha rịdatara ha kpere ekpere banyere ha ka ha wee nara mmụọ nsọ n'ihi na ọka ka n'isi onye ọbụla n'etiti ha ọ bụ naanị na e mere ha ree baptizim ịba n'aha onye nwe Jizọs mgbe ahụ ha bikwasịrị ha aka ha n'isi ha wee nara mmụọ nsọ ma mgbe simon hụrụ na a na-enye mmụọ nsọ site n'ibikwasị aka nke ndị ozi o chere ego n'iru ha sị nyekwanụ m ike a ka onye ọbụla m ga-ebikwasị aka m abụọ n'isi ka o wee nara mmụọ nsọ ma Pita sịrị ya ka ọlaọcha gị so gị laa n'iyi n'ihi na ị chere na ị ga-anata onyinye Chineke site n'ego ị nweghị oke ma ọ bụ ihe nketa n'okwu a n'ihi na obi gị ezighị ezi n'iru Chineke ya mere chegharịa n'obi ọjọọ gị a rịọ onye nwe anyị ma eleghị anya a ga-agbaghara gị echiche obi gị n'ihi na ahụrụ m na ị nọ n'olulu ilu na agbụ nke ajọ omume Simon wee zaa unu onwe unu m onye nwe anyị ka ihe ọ bụla n'ime unu kwuworo ghara ịbịakwasị m ya mere mgbe ha dụsiri ọdụ kwukwa okwu onye nwe ha laghachiri na Jerusalem na-ezisakwa ozi ọma nye ọtụtụ obodo nta ndị Sameria ma mụọ ozi nke onye nwe anyị gwara Filip okwu sị bilie na-aga n'akụkụ ndịda ruo ụzọ nke si na Jerusalem arịda ruo na Geza ụzọ ahụ bụ ọhịa o wee bilie gaa ma lee otu nwoke nke etiopia bọọ n'ozi nke dị ike nke ukwuu n'okpuru kandesi eze nwanyị ndị etiopia onye mere onye isi akụ ya niile onye bịara rei na jerusalem ịkpọ isi ala nye chineke o wee na-alaghachi na-anọdụkwa n'ụgbọala ya na-agụkwa akwụkwọ ya onye amụma mmụọ nsọ wee sị filip jekwuru ụgbọala ahụ ma nyabakwa ya nso filip wee bakuru ya wee nụ ya ka ọ na-agụ akwụkwọ aịzaya onye amụma o wee sị ị na-amata ihe ị na-agụ ọ sị ee e n'ihi na m ga-esi aṅa apụ ịmata ma ọ bụrụ na ọ dịghị onye ga-edu m o wee rịọ filip ka ọ rigota ka ya na ya nọdụ ma ibe ihe edeworo n'akwụkwọ nsọ nke ọ na-agụ bụ nke a esekpuru ya dịka atụrụ jee ogbugbu ka nwa atụrụ dakwara obi n'iru onye na-akpacha ya ajụ otu a ka ọ na-adịghị asaghị ọnụ ya e wepụrụ ikpe ya n'ime ọnọdụ ya dị ala onye ga-akọ ọgbọ ya n'ihi na a na-ewepụ ndụ ya onozi ahụ wee za Filip sị arịọ m yi onye ka onye amụma nke a na-ekwu okwu banyere ọ bụ ya onwe ya ma ọ bụ onye ọzọ dị iche filip wee saghe ọnụ ya zi ya ozi ọma jizọs na-amalite site n'ihe e deworo n'akwụkwọ nsọ ma mgbe ha na-aga n'ụzọ ha bịaruru otu mmiri onye ozi ahụ wee sị lee mmiri gịnị ga-anapụ ime m filip wee sị ya ọ bụrụ na iji obi gị dum wee kwere a ga-eme gị o wee zaa sị ekwere m na jizọs kraịst bụ ọkpara chineke o wee kwuo ka ụgbọala ya guzo ha abụọ wee rịda na mmiri ma filip ma onozi ahụ o wee mee ya baptizim ma mgbe ha siri na mmiri rigota mmụọ nke onye nwe wepụrụ filip onozi ahụ ahụghịkwa ya ọzọ n'ihi na ọ na-aga n'ụzọ ya na-aṅụrị ọṅụ ma a hụrụ filip na azọtọs mgbe ọ na-agabiga ọ na-ezisakwa ozi ọma gwa ndị obodo ahụ niile ruo mgbe ọ bịaruru Sizeria